so nwanne ọwa abịa ọwụrụ abịa ọ video again. so because double, ọbụla inside the house if you know you are inside the house you are doing bargaining and uh, alụọla nwaanyị wa alụọla nwaanyị so you know ga ga-eme ebe a na a ga-agbapụ ya ọsọ yes ndi ọgụ na-abịaruola lai. ndị chiri echichi na ebe you are highly welcome yes sometime by this time last year federal government a agala event onye nọrọ n'ime ya by this time ka coronavirus ji bido last year many people thought we will never survive it but this is nigeria we don survive am we are here the thing say we go die we no go die we go drive motor yes in case you go filling station no go fight o oh, na 212 naira we go buy am we go survive so the only people wey go affect na people wey dey do event like this live band people now wey dey call they go first add price of fuel before they go come. We where they do event, even you where don't hold toothpick, that means you don't even chop your balance for the rice. So even we where they call event, we go first add the transport money before we come. Eh? Yes. Uh, daddy, you may give up a nose mask. Corona na walk, Oh yeah, corona audio corona. Oh yeah, jiri anyono, erichala anyono, now we are, we are alive. So very soon, when Abia carry, Abia Abia State carry die, people come they fear to travel outside. Onye sizie ga London, yes, sị gị mba ọ na-agazi. Now that time, politicians can remember say charity begins at home. They ask can say, if I die, bring me come Nigeria. Nigeria na graveyard. They can say, if I die, carry me come Nigeria. So this time around, we are doing this because of Ekene and uh, Uzoma. And we are not wasting time. Buko, onye ọbụla n'ebe a na-eme nri, bupụta nri mmadụ ka if you know you're here, you don't want to spray money, you want to do it in POS, it's eh, in POS machine na akpa ebe a menye gị the POS gị tiga your ATM so biko ndị ọgọ ihe ọbụla a ga-eme ebe a ga-agbapụ ya n'ọsọ n'ọsọ onye na-ebute mmanya bute mmanya dekoreti ara m tebụl ndị a ọ ndị mmadụ na-ahụ tebụl a na-ewepụta ego onye na-ahụ mmanya n'elu tebụl ya na-ewepụta ego so biko if you don't like my mother tongue Eshim Imo State yes aga m asụ weta mmanya ka ndị mbe ndị befa laba mmanya laba mmanya ha laba mmanya ha labasị anyị so onye ọbụla agha ala mmanya ebe a ọ na-ela mmanya ela nkwụ ọ na-ela nkwụ elaba ya adị gị so without wasting much of our time i will give back this microphone to the live band nwanne ka ebe ị na-agazi nke iyi blaka m blaka agwa gị na traditional wedding ka anyị bịara iche na owekip ịlaiki gaghị ewekip my brother so ndị egwu unu ga na-enye anya egwu bụkọ ndị ọgọ onwe ya ọra na-aba gị na-aba gị na-aba gị na anya onwe ya ga-akwụ ụgwọ akwụ ụgwọ ọ na list dị ka ebe a na-akwụ ụgwọ skuul akwụ ụgwọ ekene anywhere you cannot pay give the girl bele onwe ya ga ọmụcha nwa gị bịa the last one onwe ya ga-eme ịlụọla nwaanyị gị wee ịlụọla nwaanyị gị nothing dey happen yes ịlụọla nwaanyị wee ịlụọla nwaanyị my brother okay yes So without wasting much of our time, achọrọ m ime ka unu mara ndị ahụ nwee ndị live band a n'ebe a. Yes, A na-akụ egwu ebe niile. Even mgbe ị na-achọ ịkwụ ha rent, landlord gị na-achụ gị. You call them. Ya Covenant Praise Team. Covenant Praise Team. N'ụlọ na ha ji akụrụ anyị egwu chọọchị hịa. Ya ndị ga-abịa event, akụgide egwu kụgide egwu gị wụrụ ọgọ ịchọ ịkwụzi ụgwọ a na-akụ egwu dete na na-echenji obi gị gị na-enwezi mind ịkwụzi ụgwọ ị ga-achọzi ka ị lụọ ha ya purchase Covenant Praise Team. Yes, they are located at number seven Ihiala Street. Ihiala Street. Okpuno. Okpuno. Yes, Okpuno. My brother, ihe ọrụ ọ sasịrị gị ya wụrụ ya ihe mma ọ wụ na Nnewi ka ọ nọ na Anambra steeti their phone number n'ebe phone number nọmba ka nkụ unu etikwuru ma nke landlord unu na dị fon nọmba nke ndị yahoo anya m na-ele gị iwe onye yahoo yahoo ime nwere yahoo nwee yahoo yahoo yawu yawu ndị na-akwọ klayant ụdị eh, oh, mmadụ gị ga na-akwọ klayant oke bifo nnewi ọsọ nnewuchi abi nnewuchi ịchọ ka m disgresi onwe m ọ ga-awụ ọkụrụ gị ụnụ gaa na nnewi jụọ covenant ma a ga-agwa gị bifo gị ime ma akpọ ma akpọ ma akpọ ha ma gị ebe a ịchọ ihe All right, ladies and gentlemen, without wasting much of our time, this Covenant Praise Team, ha nwere Abino, nwee Escape Abino, nwee Upcoming Abino, bịa nwee Chakol, onye Chakol onye na-akụ Yes, onye nke na like rice, ọ dị ka balance ọ na anara ya na rice. mana ọ irele rice taala anụ, onye were sịgo ọṅụchiri na mmerere hapi ndị ụba na barama. So irele rice tara anụ, don't throw away that toothpick, ọ ya ga-eme amara na enyego gị rice. Ndị a mụrụ egwu na nke Israel anya mele, they no succeed. They can't join these people for here. We die here today. In Aboso, he didn't construction, many IT in a construction company, but they no succeed. I say with a cement, hey, with Aja. He can finish here today. Only to read disgrace, Munoga and Weber today. I'm lóògùn adé. Super International Video conference. enyegodo ya ọjị eh, onye ikpe kpere enyegodo ya ọjị rụ mmanzi atọ ọjị mana mmadụ mmanzi atọ ọjị ama na nke ya dị mma bịa ndị na m noo so anyị ejela ụlọ ọjị daalụnụ otito dị unu jeso ndị nabata onye ọbịa n'ala igbo eh? ọ ga-adịkwanụ ka mma onye igbo mana emesịa na anyị ka ga-ekwu leta ee eh, ụmụnne m na ndị ụmụnna m Eh? ya so so biko ụmụnne m ụka ji ọ nọ nso ụka ji John ene where is he okay um, uh, Greg Nze the Reverend hmm? Dr. Michael and so na ọjọọ yela anyị ọgọ biko um, unu ga-agaba n'iru ọjọ eze dị eze n'aka na ọ bụrụ sịsọ naanị onye wụla nwoke edozi ọnụ ndị ọbịa ndị ọjị anyị ezigbo na ọjị mana onye isi anyị na ụmụnna

a na onye bebe mmadụ izu eji asị ya nnọọ ewegharị ya ọjị ọjị iwe omenala ndị Igbo ji na onye bịa bebe mgbe na-asị na anya ka mara n'ụlọ ubi ala ahụ ahụ ọjị ahụ atacha unu agụzi anyị unu ji wee bịa eji n'aka na iru ala ihe dị mma mgbe na-asị kwuru ahụ alụrụ mma ụkwụrụ ji ebatara anyị nkwụrụ eji na wee ya kịa mma a alụrụ mma na nkwọ n'ụlọ na eke n'ụlọ erukwuru na ahụọ ee Ah, akpa ọdụ mmetụkọ mmetụkọ na-ele anya na ihe uru bịara ihe ọrụ ihe aba anyị ọrịa ya alụlụ ya enweta ya wee na-asa gozi anyị nke ka ọ na-adị mma ata anya gị na-arụ ka ndị ọgọ pọsọlụ na ibi ya. ndị agbodo na udi mana anyị chabụ Enugu steeti biko nụ ndị agbodo bịara be m unu amara onye mbụ mana m ga-agwa ya unu ihe onye Nsụka ji wee nọrọ n'iru unu ada unu nwaanyị bụ ụzọ ọma bụ na be m ka obi kamgbe nna ya nwụrụ mụ na ya bi na be m ka ọ nọ grajueti gaa u service nata na-ejekwa n'ọrụ na-arụ with me so ọnwa m nwaanyị ka a bịara ịnụ ha chọkwanara ya bịa be m nsị ya nọọ eziokwu na m nwaanyị mana o nwere ndị ka mụọ ya o nwere ndị mụrụ ya tupu mụ amụnwa ya nọọ ndị obodo ama na ha so n'ihe ha chọrọ bịa be m ka m sị na ha soro m bịawa ka m jewere ebe ndị mụrụ nwa ha jikwara ọnụ ha kwuo na o nwere ihe ha pụrụ ihe ha jikwana bịa bụ ọjị a na bọtụlụ mmanya

anyị ekenekwa ghiri nne because um, eziokwu na ndị Igbo si onye sụcha nri ọsụ na ịsụcha nri onye nwe igwe eburu igwe ee, eh, mana ntakụ igwe a na-enyekwa um, okwe nke ahụ akpọchata ntakụ igwe nye onye nwe igwe so biko anyị kene keneghiri nne anyị kene keneghiri nne eh, anyị anụkwa ibe unugwu ee eh, na o nwere ibe mmadụ be anyị mbịakụ nwere zolo agbọ ọkwa eziokwu ndị agbado godo anyị anyị enye unu agba ee biko nọzie n'ala anyị kpọzie ada anyị nwaanyị anyị gbaa ada anyị nwaanyị ọbịa anyị jụọ na ya ajụjụ nụ ụjụ anyị mgbe okwetekwe ee maka ndị be anyị si na okwu ndụ mma ọjị ọjị atọ ọjị mana anyị ọdụ ya adị mma nke a daalụ na ka anyị kpọọ for market you. Kajano. Katano! Katano! Um, Ada? I want to about. I'm your Uh, Abuja Katano! Abuja Kajano, Abuja Kajano. Um, Unsi don't believe all my dudes to die. They're getting ọma agwụ na iru anyị wee jụọ unu adabịa maka aka anyị wee unu ma maka ndị ada anyị nne ọ bụ onye nke a ọ bụ onye nke a ada ndị agbodo ndị udi si na wejọbịa ka anụbaghị igwetegwelu igwetegwelu igwetegwelu na na Right from when I finish higher institution, money I no see, shishi I no see. I come the mad, come the see small small change. You say make I normal, I can never be normal. I remain madness. Yes. Nobody in this country is normal. If you are normal in this country, you will never make it in life. Yes. Ladies and gentlemen, in case you don't know, fuel on us is 100 and 212 naira. So we will stay by it. We will stay by it. So this is the country we are. This is the country we find ourselves in. Today is all about Joseph and Gift. If you don't know them as Joseph and Gift, you know them as Uzoma and Ekene. yes we are here for them ndị mere decoration a were ukwu oche wepụ asa unu chọg'o onye nwụrụ ga-akwụ ụkwụ n'ala buru oche bugo ebe a ana ihe a dị ka elubere ya ground ka unu busoro oche so that onye anwụ na-eburu ya gaa mọchụarị ọ ga-awa ọkụrụ unu bugo na-atụpụghị oge ụzọ ọma ebe ọbụla ị nọ achọ m ka ị dị redi achọ m ka ị dị redi ọhaneze n'ebe a anyị chọrọ ime ka unu mara na anyị enwee ndị isi oche ebe ọbụla ị nọ onye isi oche yes ebe ọbụla ị nọ n'iwu onye isi oche ọ our Lord Jesus Christ wee onye wee onye isi yes the third road bidoro from the junction ruo inside the village so it is highly developed so na-atụpụghị oge ebe ọbụla ị nọ achọrọ m ime ka ị mara na ihe ọbụla ga-eri eri na ihe ọbụla ga-aṅụ aṅụ ga-erugwu aka yes ọ oru ha aka kpọtụrụ mc1010 aga m eme kishọ na ihe a na-eri eri na ihe a na-aṅụ aṅụ ga-eru gị aka chikwenụ ọjị ekele ebe elu bụ okomaka eh? ọjị ọjị ọjị emebeghị iwe native doctor ka iwe onye live van sef iwe native doctor ọ ga-eru gị a ga-ewetakwuru gị ma pidgin ma ose ọjị hapụ m abụ All right, ladies and gentlemen, we are here. Everything is all about for we're going to make you catch today. So without wasting much of our time, they can ọgọ na ndị nanazana dance. bụko ụzọma egwu for you ịdịrị de adịrịla m They can de guna na-akụdịrị redi maka ndi ọgọ na-emecha ụzọma gị na-apụta na-ekelere m ndị ndị time adị so praise team band and m enyefe ụnụ egwu eji ekwu unu kwuwe taịm adị taịm adị okpukpe ebe nye akụnụba nwanne ka ọ ga gbasara gị kerozin ka iji ọ na-esebe ese eji m dizel jekwa gana fọchụ gwara nsaghị ọchụ ka ọ fee buutu okwunye gị ike mc10 ịmakwa na onye na-ekwu na kwe mgba ya sawana nụ nụ my brother aghị onwe ya ịsa aghị onwe gị nwoke wara atapụ oji mma kụrụ inyo ọgụwa nwa nganga nwoke Ị na-eleta mgburu onye nleta na ndị Jesus and to live. anyị na-echu ụmụnna ka ha chịkọta maka ebugharị egwu ebugharị ọnọdụ anyị ga-abara ji ka anyị nọrọ ebe anyị nọ esi superlative Goa was the hoodlum. After the event, gị lutuo oh, ya kpochara oh. ma ọ onye ohere ya sị gị kpochara so ya bụrụ na tupu oge na na-ebupụta ihe oriri na ihe ọṅụṅụ ya mere anyị ga-agbapụ mmemme ọsọ nkwa ga gị na anyị gaa a karịa the next 45 minutes I carry the next 45 minutes. They ga me to onye kpọrọ m event, naanị my balance. so ya mere ọ na ị na-ebe a na-ebupụta ihe a na-aṅụ aṅụ na ihe a na-eri eri egbula oge na-ebupụta ya so ndị ashebi nyụlụ ụzọ ọma nọ ebe ọ bụla unu nọ achọ m ka unu dịrị redi maka ụnụ ga-abịa kelee ọha na eze kelee ndị ụmụnna kelee ọha na eze kelee ndị bịara sị ya na abịaruola yes Preston band nwere m ihe egwu m ga-aga ije ama onwere special nọmba onwe speshal nọmba m bịakwuo so ebe ụmụnna na ndị ọgọ agree. So who are we? Who are we to say no? the nyebegu. Very soon. Ebubuta mmanya kavala ba mmanya. I am sorry. I am sorry. I cannot be. am sorry, I am sorry, oh, I am sorry, Papa Matilaya. I am sorry, I am Um, na-atụpụghị oge ụzọ ebe ọbụla ị ịnọ ebe ọbụla ị nọ bụko ka nọ n'ilo meke shọn ị nọ n'oche gị meke shọn ị nọ n'oche ọnị na inside were oche gị na ya gbapụ ule mmemme ọsọ ụzọ ọnị dịgo redi adịgo m redi ụzọ ị ga-abịafere ọha na eze aka kelee ọha na eze Ụzọ na-ekele ọha na-eze, na-ekele ọha na-eze. ferrada. Ota de ma ferrada. Ali so pa wede. Ali so pa wede. Oto. Oto ma da ali so pa

ada nne ha na-erepere hello maka ada nne ha na mma ha ihe njem ihe ahụ na achọ m ime ka unu mara na ndị nne nwere ugwu dị iche na ezinụlọ na ezinụlọ ọbụla na-enweghị onye nne ezinụlọ ihe ọjọọ mere ha na ekpere ndị nne na-etiwe enigwe otiwe enigwe ọ na-aba n'enigwe ruo onye nwe anyị ntị na onye nna ga na-agba mbọ mana onye nne ga na-ekpe ekpere na-asọpọtụ onye nna ihe a na-aga ya nke ọma ọ ya ka ọwụ ya yes so na-atụpụghị oge ndị egwu ee eh, praise team ominunus eme ihe a ịmara na ihe ọma dị gị mma ị ga-abịa gbara m ndị awọ bụka onye ọbụla na-atụtụ ego ego ọbụla ga-agba ndị a ego ọbụla ga-agba apịa n'ala ebe a ha agbacha egwu enwe ihe m na-eji eme apịa n'ala ebe a adannecha onye ị ga-enye foonu gị ka ọ kọvaa gị yes chọọ onye ị ga-enye foonu gị ka ọ kụba gị adanna ị ga-abịa ebe a nọfụ anọfụ ee eh, adanna eh, ekene ị ga-abịa ebe a nọfụ anọfụ anyị ga-eme ihe ndị a na nke na nke ụzọ ma ebe ọbụla ị nọ dịrị redi ka ebe ya ọnkụ nọ ya dịrị redi bikọs ị bịa ya agbacha egwu gị ga ebe ya ọnkụ nọ ya ebunye gị mme gị gachi m ekene mụsọvọz ama onye ekene wụ anyị agbapụ mmemme ọsọ yes so adanne eh, ekene bụ ebe a bịa nọrọ adanne ụzọma nọrọ ebe a ndị egwu nyere nụ ha special nọmba biko ị ga-agbara m ndị awọ ịmara na ihe ọma dị gị mma ịmara na ahụhụ onye nne tara mụta ndị abara gị uru biko gbara m ha awọ efela ya ego n'ihu ịchọ onye ị ga-efe ego n'ihu fee m ya n'ihu the only useful child inside the family of 11 fee m ya n'ihu gbaa ha ego n'ụkwụ ala ha so mọmi bịa nọta ebe a ịchọ ịgba ego gị ịgba ya n'ụkwụ ala ha biko chọrọ m special nọmba for them chọrọ m ya chọrọ m ya taịm adị ha ga-agbara m egwu for 2 minutes erie ha awọ onye na-atụtụ ego atụtụla ha ego hapụ ego a n'ụkwụ ala imecha ị ga-atọ ụtọ ya thank you very much ndị yut ndị nke ụmụ nwaanyị unu eburutabekwa ihe unu werekwa na 100 naira unu ga-egoro shuga unu ga eje aṅụ tii yes na-atụpụghị oge achọm m ime ka ị mara dịka ị na-ahụ ndị a ị na-ahụ ma ọmị ekene na ma ọmị ụzọ ọma ebe a buko Anne di me mara mma ego Anne di me mara mma ego It's So trouble, my friend. napkin eke ga ekecha gị briza a ga-ahụ ebe ọ ga-aba atọpụ ya ebe niile ọkọ hit agha gị so ihe ahụ ego goma omenụ ji taa ahụhụ zụọ napkin zụọ ekene zụọ ụzọ ọma otu aka anyị ga-agwa unu na unu ga-adị ndụ hụ ụmụ ụmụ ụzọ ọma hụ ụmụ ụmụ ekene n'aha jizọs ọnwụ nwụchi a ga akpọcha unu ihu n'aha jizọs ndị ọbụla bịara ivent ahụ ihe ọma ga-eji ihe ọma laghachi back to their family n'aha jizọs ndị ụmụnna ụtọakụ unu ga na-esi n'azụ ụmụọma ụmụọma na-eto na ewetụrụ n'ọganihu n'aha jizọs ngwa a n'elu fegharịa ya like fegharịa fegharịa ya mgbacha onye unu ga-enye gaa nye m enye mmadụ nye m nye m ọmị nye m enye mmadụ ngwa ele ndị ntụtụ bịa tụtụzie ndị ele ndị ntụtụ bịa kwụra na n'aka kwụra na aka kwụra na n'aka kwụra n'aka.

bịa kpọrọ ya ada ya nwaanyị nke ọbụla na-eme ga eme ga-ebunye ya mmanya ka ọ chọrọ ya ewu di ọ chọrọ di ya What's up, Yes, ẹja tó ń ṣe ó yes Amadi were igwe eji ekwu okwu were igwe eji ekwu okwu ọ na-eze n'ebe a nwaanyị ihe eburu mmanya ịgbara onye si esi na ya ebunye ya ya ngwa ụzọ mee chimo searching for you. What's a good I'm searching for you. I'm searching for you. not I Mama. chekize ma onye ịtụrụ ya ka ọ zụtara o chekize chekize chekize yes ada nwanyị ụlọ ọgọ nwoke chukwu ya agọzi unu n'ụlọ ọmụmụ nwoke n'ụlọ ọmụmụ nwaanyị ise ya mụ ejima maka ejima dị na mbala unu ya na-ebi n'udo amen amen nwaanyị gị bịawa ọlọ́run gịbịa wa kpọrọ ya bịawa kpọrọ ya bịawa jide n'ụlọ ga akụ egwu akụ egwu ee nwanne yes otego nchọbalụ nwa dị mma nganụ i don tey i be searching for you otego nchọbalụ asa dị mma oyoko i don tey i be searching for you Fortunately yo wefunu nwata dị mma anwụnta atabeghị ya baby na sweet pọpọ bebi geti somtinu nekenenu nwata nwelu somtinu achala ugo nwanyị nwere ugegbe oyibo nwata makata aha m bụ Mrs. Chinenye Nwanochie um, mụ onye mmeri the cake and Uzoma wụ like a sister to I'm wishing her happiness in her marriage, fruitfulness, and God's favors in Jesus' name. Amen. Uh, I am on Ville this cake. Thank you very much. Um, eh, ụzọma na di ya ụzọma dị ka ya ga-asị gị na anụ ị nwere ịma nri maka na ọ bụrụ na ọ n'uche mma nye ekene na emechara nsị ya ka m mee fotokọpị nye ekene fotokọpị jide orijinal mana ebe ọ bụ na mama njidekwa ma fotokọpị jide orijinal ekene jidechi ya mana nna ya ọgọ bụ mgbe ị hụrụ ịnarị m ịma ka ọ dị anyị na-ekpere unu bụ na ihe unu ga-eri ama nkọ unu ma nke ga-eri unu mbịa ofu ya nwoke ji anụrụ nwaanyị bụ ọmụmụ ya kọ n'ụlọ ma ọnụ ka unu ga-azụ a sị na ekworo ka ji si asọ eri igwe rie mba unu ekwere ka ihe ntụtụ si asọ mụpụ unu ga-azụta unu ruo ebe ga-azụ gbaanụ breki obodo chekwara ike korona na-ada amabe nke na-abịa echi mana mma ekpesi chukwu ike bụ na n'ụzọ ọma ma nchọta nri be m ana bọsị ọbụla m bịara bụ ụzọ ọma na ihe ogenye ma ma nke ya ihe ọbụla unu chọrọ unu ga-enweta nkụ na-enweta bụrụ unu ga-enweta ihe akụ na ihe enwe enwe arụ isi ike n'aha Jizọs Kraịst bụ onye nwe So please, if you know your here for Ekene and Ozoma, come and unveil this cake for me. Come and unveil this cake for me. Else, anyị ga-ebupụ cake a butezi ọgba Enugu awa dị ọkpa kpaa ha mmadụ kpaa ha na-abịa oke ekene sị ha na-abịa dị ha na ama m ebe men ekene nọ ama m ebe ha nọ achọghị ekene is now a hoodlum he has finally seen his palliative so he is about to loot her Baby, get you something. Yes, I got reggae number. Yes, yes. Yes, na-agụzi onye mere keki a dị ebe nwaanyị nwanyị ma bịa a ga-agụzi ihe a ga-erule 9,782 naira 52 kobo ọ ga-ezu ọ ga-ezu ọ ga-ezu ya we are still counting the money we are still counting isi ọ ga gị na mma yes isi original dadị ndị niile ga-achụ gị ga-ahapụ gị chụwa m achụgidekwana ma ha bụ enweta ma atọnụ kwa azụ chụghachi gị bak yes ọ ga-adịrịrị gị na mmadụ adị yes yes otu a ọ dị otu a ọ dị yes ozube ozube cheke lee anya ozuola ozuola ọ ka fọrọ ọ ka fọrọ ihe nọ ya ahụ 5222 naira na ga-enweta balansị ha JOTV 042 a ga-enwe leotv ofe oh, otu a ga-enweta balansị ya ịbịara ya fecha ego ị ga-achọkwa balansị gị ude ego ifere you need the balance Ele already imekele uh, my brother yes ee eh, eh. lọlọ ngwa nke gị tụkwasị ya n'elu ya ị hụrụ taa aka ụnụ nọ n'elu ya onye jiri na ụnụ ga na-emekọta ihe ọnụ yes eh, alright ladies and gentlemen we are going to do this together if i say you should give me j you give me j

Golibé, Golibé. Yes. Your mama born you well. Golibé, yo, yo, yo. Yes. Mwata Golibé, oh. Ogebwe mo, Golibé. Na mama inu sirike. Golibé, yo, yo, yo. Masina chi. Guzurone eva. Baby, get it something. Right, and I can't remember when we went for. The name I go buy, I go logo, Abala, I go new. It's only got I go new. I am sitting new. All right, let's go. Yes. But I'm going to cook a cake.

Gracias. 있다. 아, nwere men unu nwere men ụzọ m unu nwere men Covenant Praise tim unu akụgbuola onwe unu n'egwu unu bịara onwe ịkụ egwu ee Leo TV ho ụzọma ekene esikwa imewe ebe i mere insist ebe i mere insist ee ngwa bịawanụ bịawa bịawa bịawa bịawa gị bịawa bịa na oche kpọrọla gị bịawa bịawa bịawa ka unu setụ pikchọ bịawa bịawa bịawa bịawa chineke kụgbuo okwenụ onwe unu n'egwu Covenant kụgbuo onwe akwa unu akụgbuola onwe unu egwu akwa kụgbu na egwu onwu na egwu ọnụ unu na-eme nje ụnụ aga agada ọkụ mmụọ maka egwu unu na-akụ na-emeda jizọs obi heo unu akụgbuola onwu na egwu chineke gbakwa ụnụ ọkụ tụfịa akwa unu akụgbuola onwu na egwu obish obish lekwe na anyanwụ akụgbuola onwu na egwu yes yes yes m unu unu okwu ekene m unu ekene m unu ụlọ anyị jana dịgo omenala nke anyị na chinewu I know you not to continue. I may be in our own America, but in America, to the Zion, i the Carrion, get up here. So, a gap. akwadaa na ɔkyɛ na akosi wuli wɔ ɛ ɛkyɛ na ɛkɔsi wulu ɛɛ union no yɛ ɔkɔsi dukɔ nnan ɛ ɛɛ dikɔ ɔbɔ mu kɛ ɛ kaka mu ayɛ ɛ. ɔndabia ɔndabia. ɔtɔ wo ɔtɔ ìdí ɛnɔ díẹ̀ eti kɔ ne pampam pampam wíwọ yɛ mɛtɔ kɔ ne yɛ aka ɛɛ ikú ayɛ. ɛwɔ kpa na. ɛwɔ ɛwɔ kpi lɛ na ɛgbɔ. Eh, ego otiti okiri enyere ndị ndị ogbenye nye ụmụnna 200 naira ọsị ịkụrụ ya ihe eji n'ime ụmụ okorobịa bịa eh? mgbada mgbada ha agụghị ibe n'ọwụ awọ ada eji eji egwe ọgaranya ejebe di eh? akwụkwọ nsọ na ihe adị sọ mmisi to ya husband toke asọ mmisi oge ihe ahụ m nyere gị n'anya ọtụtụ ụdụ sọ mmisi bụ iji abụghị n'anya I want to use this opportunity to thank everyone that's come this occasion. I say that every any place that you people are going, may God guide you and protect you people in Jesus' name. Yes. What a beats, on the boots, the beats, on the boots, the beats, on the boots, the beats, on the boots, the beats, on the boots, the beats, on the boots, the beats,